ọdụ polis eh, amị ebua e, e, mm-hmm. wit eh, ndị ji ndị yi sefti ebua e, mm-hmm. otu a ka ha si wee bịa ha wee bịa si m pụta iro m hmm. wee pụta iro ha jụọ m afa m ngwakwa ha afa m mm-hmm. nse eh, anyị ọdịkwasị ọ sị m na ya adịrọkwa nọ gọọmenti bụ ihe jiri ha wee bịa nse eke nke anyị mekwere asị na asị anyị kwafu n'ụlọ wee vidio ụlọ m mhm. vidio ụlọ m na oke ihe anụ bụ ihe na-eme na Amaechi nke anụ East Enugu steeti according ndị okenye na-aba fanakwa na-apụtara ofu ụbọchị ema na a na-akpọ Mr Frank dimandike ọ bụ politishan n'Enugu steeti wee duru ndị polisi ma ndị amị wee wachie na ya bụ village wit ndị traktọ wee nyọdasị fakwalikosi be ma ugbo ndị mmadụ ma timba so ma ụlọ ndị dị na place a. ewejide everything wee na level fa wee na-ajụzi dị man biko ka onye ụnụ bụ ka enye m njakwalikosi ebe a niile ka enye m njakwalikosi ugbo ndị mmadụ bekwa na dị abụ Mr Frank wee na-asị nọ order from above that n'ihe abụ na they are working under the order from above and according to ndị okenye na-aba na onye efe anything like notice na farm all the reason why e go to those places ha ah. and ihe abu village fa ebe a ka nọ wee mụọ fa ebe a ka nọ wee zụọ ebe a ka nili their forefathers their ancestors ihe a their ancestral land biko ihe na-ekwu bụ Enugu steeti gọọmenti amaghị m ihe bụ the reason o oh. but ama m na ọngụ ma bụ e dị in charge of life and property in Enugu steeti so na nwere ka ihe ga-esi wee na-eme ka ihe hapụ obune dị gọvanọ of Enugu steeti iji nọlụdị as a governor bụ to protect the life and properties of your citizens so biko ka nna na ọ bụ na ya bụ na ya bụ ndị mana ebe afọ akọrọ ihe na ọdịnala gọọmenti mana gọọmenti chọrọ iyuzu that place because m na-anụ sikọsikọ dat na achọrọ ịlụ ụzọ that place and the place blọk ụzọ ya bụ sikọsikọ nna anụ but ọ bụrụgodị na achọrọ ịlụ ụzọ na that place a ọ bụrụ na de place blọk ụzọ ị mapụta kwalikosibe ụlọ ndị mmadụ kwalikosibe ihe faji eli nri kwalikosibe akwụfa koye na ana ma ji nri fa na-eli n'ọnụ gbalị say see their houses ka ebe fa ga-anọzi ebe na provide ha alternative ikwesị ịcompensate these people ikwesị ịlụlụ fụ ụlọ ebe fa ga-anọ so that the more na-akwali that place afa na-emove straight to that place idobe fa ga-anọzi mana for now onwe bụ nwere anything like alternative idobe for them so e, ajụjụ ejụzi na bụ fa ebezi nnukwu osisi fa ebezi nnukwu osisi fa ebezi nnukwu osisi ka m na-ajụ fa ga-ebezi n'ukwu osisi ka ihe fa ga na-elizi nke a ị na-akwali ka osi ma akpụ ma ji ma everything so biko gọọmenti biko neba anya n'ihe a neba anya n'ihe a na ya mara na abanyị na ọbịa mkpụrụ amụ daalụkwanụ ji maka ya were bịa be gị anyị chọrọ ịma afa gị na afọ ezinụlọ anyị nọ na ya Yes Yes. So eze bụ afa baptizim. Yes. Afọ ọdụ onye bịara ihe anya bụ eze Anjọkụ. Yes. Eze Anjọkụ bụ nna m. Yes sir. And all mall ebe a nọ azụ okenye. oke ihe ọzọ anyị chọrọ ịjụ gị bụ na anyị nwetara infọmeshọn na na-akwalisi be anyị and na nwa marụ na anyị amarọ ndị na-akwali eh, na ya ka anyị chọrọ ịjụ gị o nweru ndị bịarụ kedu ndị na-akwalisi ebe a asị okenye kedu ife gwara gị ka na fa na No nnọọ nwanna anya ejigo n'anya gị wee fụ ihe dị n'ire yes sir yes akwa yes anatara m na egwu na last week I'm ma going for the date precisely yes wee nụọ ụmụaka wee sị m na o nwere ndị bịara ebe a na-efiri o nwere ndị bịara ebe a na-efiri ebe a na-efido m ụlọ m efido m azụ ụlọ m then m si evido bi na evido chanụ afa m afa then two days interval we bukwara iji m na anata na adụ eme machine mfụkwa hmm. another paper another group of people ị maalụ ndị group of people onwe onye ịma eh, don't worry don't worry ọ bụ one man buru ibu frank nnaji ka onye eh, ọ frank nnaji frank nnaji yes ọ gwarụgo onye ebe ya bụ gwa ha m onye ebe ya bụ mana ọchịna ya bụ frank nnaji frank nnaji another person okay ndị polisi na-abụ nọ n'ukwu ujuru a yes then uh, when one jeep kwụrụ ebe a then o webata n'ọnọ na-asị m na ya dosef na ya chọrọ ịfụ m m hapụ na si n'ebe ụlọ ebe m na-ekpofu ji m hapụ ebe a jepụta ebe a ọ sị m na m nwere abịa na ihe na the project na-eje ebe a mshe na enwekwu m abịa na project ọ sị m na project na-eme uh, na take. Uh, that was some part of my place. onye nwe projekti ahụ ọ gwara gị onye ziri ya di projekti ọ gọọmenti ka ọ bụ mmadụ nkịtị ọ gwaghịkwa m oke m ji si na na m abịa oke mana na onye gwara m yes sir yes m oke ee na-anya ka ya bịara mgbe ọ na-ekwu ihe anụ a ya ewere vidio hmm. vidio ebe a kamera anyị na-akamerịcha ebe a niile vidio then mụpụtazie ọsị m bịa mgbe m rutere n'ebe ọ nọ mango ahụ na-ebido ihe a hapụkwa ya na-achịakwa azụ n'ebe m na-emeji m ọfụrụ because I've been busy. Yes. Yes. ọ pụtasịrị sị m ha red sorry mm. mm. m dị busy efugo na m dị busy n'ọnya gwara m jiri ejekwute gị ebe a nụa ị ga-adịkwa bizi nke gị na-aya kamera ihe na kamera m hapụ gị ebe a bịaba mebe bizi ọsị m ha eji na ya chọrọ n'ime afọ na nwere projekti na-aga ya na mesa na nwere projekti oke ee eh, anyị anụghị ife ikwuru ụmụ ajụjụ ọzọ anyị chọrọ ịjụ gị <clears throat> ndị nke na-anya katapila traktọ eji akwarisi ihe anyị nwere ebe a ihe eji akpata nri ukwu nkwụ na osisi na ugbo akọchalụ hmm. ị jụrụ ha ajụjụ onye ha na-alụrụ ọrụ maka na ọbẹ nna gị ka ha na-akwari ịgwara ha gwara gị onye ha na-alụrụ ọrụ ajụrụ ihe e ha bụ ziri ihe ọzọ anyị chọrọ ịjụ bụ ihe ọzọ anyị chọrọ ịmatakwana bụ onye kamera biko vidote ma traktọ ahụ that place or the far. zoom it, zoom it, zoom it, zoom it very well, zoom it very well. It will still zoom. Video ya bia side ga ma side nke. Even in a farm slaba. Video. Odis. Okay, anyị na-afụ ihe emesịrị Yes, Nenya, no be. Nenya. efe a bụ ebe a kọrọ m akpụ, ukwu nkwụ eji akpatasị nri n'enya. So anyị egosigo unu ka ha si mee ya. So ee eh, ọga anyị anyị bịarube gị ka anyị jụọ gị ka o si emebe anyị. maka na anyị fụrụ na na anyị amarọ ndị bịara na-akwarisi be anyị ya ka anyị ji sị ka anyị bịa jụọ gị ajụjụ taa ọ gaghị afa gị bụ onye afa m wee emeka agwụ wee de ok mm. afọ eh. ezinụlọ gị bụ emeka agwụ nwede eh, onye amechi idodo onye amechi idodo na vileji ebe vileji anyị ebe anụnwa bụ isi ekere ezi obodo ezi obodo amechi idodo amechi idodo nke dị n'ebe nke dị na east, east. Yeah. ok ihe anyị chọrọ ịjụ gị maka na anyị afụgo ebe akwa dị si ihe eji akpata nri ihe eji enyelụ ndụ aka maka ị na-anya na onye anyị na-eme intaviu na nwoke anyị na-eme intaviu bụ onye na-ana afụrụ ụzọ and na ife o ji akpata nri bụ ife dị ka nkwụ akpụ akọtalụ n'ugbo na-emebisi gị ya ka anyị si ka anyị jụọ ọnya ụbọchị enunwa ndị a bịalụ kedu onye ndị ahụ na-anya traktọ ahụ gwara gị na ha na-arụrụ ọrụ good ah, ndị bịara bụ ọdụ dị polis eh, amị e, e, ebua mhm. with eh, ndị ji ndị yi sefti e, ebua mhm. otu a ka ha si wee bịa ha wee bịa si m pụta iro hmm. m wee pụta iro ha jụọ m afa m m ha afa m mhm. nse eh, anyị ọ dịkwa sev ọ sị m na ya adọrọkwa nọọ gọọmenti bụ ihe jiri ha wee bịa nche nke nke anyị mekwere asị na asị anyị kwafu n'ụlọ wee vidio ụlọ m vidio ụlọ m na-abụ nche anyị kwafu n'ụlọ nche ọka ebe na m adị ahụ ụzọ na ebe anụnwa na-ebido m ebe anụnwa ebe a ka enyiri nne m ebe a ka enyiri nna m etego nna m ha ebichana wee biwekwa ebe a gwa ha ihe niile a na wee sịrị na gọọmenti wee sịrị na m sokwa na gọọmenti nche na enwe gọọmenti ka ibie ọ bụrụ ọ bụrụ na gọọmenti akaghị ibie ụnụ asị na ụnụ ga-abịakwa rie ụlọ m nene m dere na ọ bụ onye ewu Frank Nnaji emechazị m nweta e afọ ya dee ya na ya ihe nwere dere n'akwụkwọ m mbọsị ọ bịara bụ 22 Jenụwarị 2024 na-enye gụọ ibe na ya agụtere come to number one Anama Anama Anama Genevieve Street by 95 Nza Nza Greek Nza Street Nza Street Independent Layer. Enugu on 22nd January 2024. Uh -huh. Call the number. Call the number. 00 uh, bra bra bra. Mm, bra, bra.